Ebiala, bịala ndewo a ah, Chileke si m nye gị 50,000 anọ aka otu nwa ya nwoke si gị were nye nwa ahụ nri mee ka eshọs nyejiri nwa ahụ Sao không phòng a 나말 계속 아마 맞네 죽겠나 자걔나 뭐니 그나 맵 산사 깐기 죽겠게 그러시 ọlụsọpụrụ mmali ụwa mmaji ọ bụla ga-ewetara ya ụbọchị na ndụ ọka Chineke wezụgara ya ọgbalịala thank you ndewo